Hi, good morning, good afternoon, good evening, depending from where you are watching. see your favorite girl, Ibodiuto. In today's video, we'll be concentrating on wild animals their English name and their Igbo names. I mean what they mean in Igbo language, what is being called in Igbo language. So let's begin. Vulture in Igbo, udele. Vulture, udele. Dia, ele. dia ele elephant enyi elephant enyi eagle ugo eagle ugo gorilla ọzọdimgba gorilla ọzọdimgba mankey enwe mankey enwe fox nkịta ọhịa fox nkịta ọhịa porcupine ebi ogwu porcupine ebi ogwu squirrel ọsa squirrel ọsa chameleon ogwumaagala chameleon ogwumaagala leopard agụ leopard agụ lion ọdụm lion ọdụm snake awọ, snake agwọ hawk egbe hawk egbe kite nkwọ kite, nkwọ, egret, chekeleche crocodile, agụiyi crocodile, iyi tortoise, mbe tortoise mbe bat ụsụ bat ụsụ owl ikwiikwii alligator ngwere olu alligator ngwere olu wild rabbit ewi ọhịa

Cobra, ubi, buffalo, atụ, buffalo, atụ, panta agụ ojii, panta agụ ojii tiger agụ ọdụ tiger agụ ezi ọhịa wild pig ezi ọhịa pussycat nwa onogbu frog awọ frog awọ toad mbara toad mbara wild cow ehi ọhịa wild cow ehi ọhịa giraffe mbara Giraffe mgbara Dinosaur Ogwogoro Dinosaur Ogwogoro Lizard Ngwere Lizard Ngwere lizard ngwere gecko agụụlọ gecko agụụlọ agụụlọ gecko ọnya ka anyị na-akpọ wall gecko is still the same as gecko ọ bụrụ na ịkpọ ya wall gecko dịka we attached it wall wall gecko still gecko If you don't use wall gecko, you use gecko. Agolo. It always lives in the house. Agolo. olo. Yeah, that is it. Agolo. olo. Thanks for watching. Please remember to like, comment, and share to your loved ones. Thanks, and see you in my next video.